AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa chineke gọzie gị onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa nwanne m nwoke nwanne m nwaanyị ka mara nke onye nwe m duwe gị n'ụzọ gị niile anyị abịala na ohere ọma ọzọ nke anyị nwere iji leba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ biko isiokwu anyị n'ụbọchị taa edekwasịrị ya onye ọchịchị rom onye ọchịchị rom lee anya ọ dị otu ụzọ ọzọ nke dị ike ma ọ bụ nke na-eweta mbibi nye obodo nke bụ nkọcha nke mmadụ nyakwasịrị onwe ya nke a bụ otu ụzọ ọzọ mmadụ na-esi eme ka nkọcha bịakwasị ya soro m tupe n'akwụkwọ Matiu isi iri abụọ na asaa ịmalite n'amaokwu nke iri abụọ ruo n'amaokwu nke iri abụọ na isii ị ga-achọpụta n'ebe ahụ na ihe mere ebe ahụ bụ mgbe ndị agha rom na ndị juu jidere jizọs bụ ọkpara chineke n'ihi na ha ekweghị na jizọs ọlụ ebube niile apụghị ime ka ha kwe na jizọs bụ ọkpara chineke mgbe eji kpọrọ ya kpọtara onye ọchịchị nke rom ndị isi nchụàja na ndị odeakwụkwọ si ya na ime ihe ọha mmadụ chọrọ ka o mee n'ihi na ọha mmadụ na-arịọ pilet si ya kama ịhapụ onye a bụ onye omekome bụ barabas ka e gbuo jizọs hapụrụ ha barabas ha manye eze onye ọchịchị nke rom n'ihi na nke a adabaghị ya n'obi ya nọ n'ihu ha ekuta mmiri ya kwọsị aka ya si na aka ah, ya adịghị iwepụ ndụ iwufu ọbara isi onye ọdịghị dịghị ihe o mere ya kwa aka ya si n'ụzọ dị otu ahụ gburu onwe ya mgbe o mere nke a n'ebe jizọs nọ gịnị ka ọha mmadụ kwuru ọha mmadụ wepụ olu tie sị lee anya onye ọchịchị ka e gbuo nwoke a ka ọbara ya dịrị n'isi anyị dịrị n'isi ụmụ anyị ị ghọtara asụsụ a gị onye mụ na ya na-atụgharị uche a ga-egbu nwoke a ka e gbuo ya ka ọbara ya dịrị n'isi anyị dịrị n'isi ụmụ anyị ile anya gaa hụ na ọ dị mkpụrụ okwu abụọ gbara ọkpụrụkpụ ebe a nke bụ nkọcha nke ha nyakwasịworo onwe ha nyekwasị ụmụ ha ọ bụ ya kpatara iwepụta ohere nyochaa ihe gbasara akụkọ ndị Juu gaa hụ na ezigbo nramahụ dị ebe ahụ ọ dị mgbe ọ ruru ndị Rom ebilie banye obodo Jerusalem laa ọtụtụ ndị mmadụ n'iyi bụ ndị Juu kpọọrịa ma nwunye ha kpọọrịa ma ụmụ ha were ha mere ndị ohu sitekwarị n'ụbọchị ahụ ọ dịbeghị mgbe ihe gaziri ndị a a na-akpọ ndị Juu bụ site n'otu nramahụ ha baa na nke ọzọ eme ọbụna mba ndị nke na-ekweghị ekwe abịa lụgbuo ha gbuo ọtụtụ ndị mmadụ ọ dị mgbe ọ dabara ndị obodo rọshia biliri sụọ ndị juu akwụ n'ihi gịnị ha sị na aghaghị igbu jizọs na jizọs aghaghị nwụ na ọnwụọ ka ọbara ya dịrị n'isi ha dịrị n'isi ụmụ ha ebe ọ bụ na ọ dị otu a chineke ahapụnụ ndị obi ha dị ka obi onye omekome barabas ndị na-eche echiche dịka barabas ndị na-anaghị emenwe ihe lee anya n'azụ dịka barabas achịpụ ha ha abịala ndị juu n'iyi gị onye mụ na ya na-atụgharị uche ma ọ dị ihe ọzọ anyị mụtara n'izu a ka anyị ghọta na mmadụ kwesịrị ị apịtụ ihe ụfọdụ aka tutu ga ekwuo ya ka mkpebi ụfọdụ ghara ịdị ngwa ngwa ma ekele dịrị Chineke n'ihi na ọ bụ onye obi ebere ọ kwụsịghị na nka chineke mekwara ha ụzọ nke ya na ha ga-esi wee kpezie ụzọ nke esi nabata ha dị ka ụmụ nke chineke weghachi ha n'ọnọdụ ha n'ihi na chineke anyị bụ onye obi ọmaiko obi ebere ya dị agwụ gịnị mere onye a sị ka e gbuo na ọ pụghị ndụ ọ bụkwa ọbara onye a bụ ọbara nke sachaworo ndị juu niile site n'ọnọdụ nke nkọcha nke ha ji aka ha nyakwasị onwe ha ghọta ịdị omimi nke Chineke mgbe a na-ekwu okwu Chineke anyị na-efe gị onye mụ na ya na-atụgharị uche chebara ya uche nna anyị bụ onye kwesịrị ntụkwasị obi o kwesịrị ife efe o kwesịrị ịnara otuto anyị n'ụzọ niile ọ bụla site na onye a jụrụ onye ọ dị ihe ji eme onye pụrụ ịnwụ ọbara ya bụ ihe sachapụworo mmadụ niile ndị dị n'ụwa mee anyị bụrụ ndị nwere olileanya ana m arịọ ka mara nke chineke na-edu mụ na gị ka anyị na-ahazi ihe ụfọdụ anyị na-eme tutu anyị eme ya otuto ọka anyị ji na-ekele onye okenye nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ anyị na-arịọ ka ngọzi Chineke nduzi ya na ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs ọ bụrụ na ihe ndị a masịrị gị onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot ezi nwa chineke ọma na-ege ntị n'ọnụ nwayọọ mma anyị ga-ewetara anyị abụọ ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa chineke nọ na njikere ka anyị tinye ya n'ekpere ya ịtọ chineke onye okike ka nke chineke ekele dịrị mmadụ niile ka anyị ṅaa ntị na nkwa chineke n'oge awa isiokwu nke anyị na-aga ịtụle uche n'ime ya n'oge awa bụ nke mkpọkwasịrị nkwa ya niile bụ e na amen amen chineke imela onye na-ekwe nkwa ma mezuo nkwa bịa site n'okwu ọnụ gị n'oge awa nara ekele n'isi nkwa ndị mezurula narakwa ekele na nkwa ndị nke na-aga ime site n'okwu a imeela chi ọgbụgba ndụ riwe otu n'ibu chi n'aha jizọs nkwa ya niile bụ e na eme ọ bụ ezie ka anyị hụ nke a akwụkwọ ndị kọrent nke abụọ ana m agụ isi nke mbụ amaokwu nke iri abụọ ebe a sị n'ihi na kahara bụ nkwa nke chineke ọ bụ n'ime ya ka e dị. n'ihi nke a ka emem sitekwara n'aka ya ka o wee site n'aka anyị nye chineke otuto amen ọ bụ chineke nke na-adịghị ekwe nkwa ala azụ ọ bụghị mmadụ ndị niile o kwere nkwa ọbụnarị site n'akwụkwọ nsọ ruokwa n'ụbọchị nke anyị taa ọ bụ chineke kwere gị nkwa were ọṅụ n'ihi na ọ ga-abịarịrị na mmezu nkwa ya niile anaghị ala azụ o mere nke a ka ọ pụtara anyị ihe n'akwụkwọ ọnụọgụgụ isi iri abụọ na atọ amaokwu nke iri na itoolu ebe ahụ sị na chineke abụghị mmadụ nke ọ ga-ekwu okwu ụgha ọ bụghịkwa mmadụ nke ọ ga-elogha ọ bụ na ya onwe ya siwo na ọ ga-eme ihe ma o meghị ya ma ọ bụ na o kwuwe okwu ma o meghị ya ee nkwa chineke niile bụ ee na emen dịka mmadụ mmadụ kwee gị nkwa obi na-adị gị mma ọ bụ otu ọ maara ọnọdụ ụmụ ya n'anya adịghị ike ọ maara adịghị ike nke ụmụ ya ya mere o ji nọsie ike n'okwu ọnụ ya na nkwa ya niile ọ bụnarị narị ndị niile o kwere nkwa n'akwụkwọ nsọ mgbe olileanya gasịchara ọ na-emekwa ka nkwa ahụ pụta mgbe o kwere ebraham nkwa o kwekwara Isaac nkwa ọtụtụ ndị o kwere nkwa n'akwụkwọ nsọ nkwa Chineke pụtachara ìhè na ndụ ha mana ọtụtụ mgbe ọ na-eme okwu anyị nkwa anyị na-enwe ihe nnwale ndị na-eme anyị ka anyị na-ele ma chineke anyị ọ bụkwa chi ya ma nkwa ya ahụ ga-apụtakwara anyị chineke ekwela anyị ọtụtụ nkwa na akwụkwọ nsọ eleghị ụzọ chineke ji kwee gị nkwa na akwụkwọ nsọ okwu chineke okwu ya niile bụ nkwa naanị dị jupụtara n'ime ya gị onye nọ ịbụ nwaanyị nọ na-enweghị mkpụrụ nke afọ ọ kwela anyị nkwa na ọ dịghị nwaanyị aga nke ga-anọ n'ụlọ nzukọ ya jide ya n'okwu ọnụ ya ị bụ onye ihe na-adịghị agara nke ọma o kwela na anyị nkwa ọ sị na eluigwe niile bụ nke ya ụwa niile bụ nke ya ihe niile nke dị n'ime ya na ọ bụ naanị ya nwe ya ị bụ onye nna nke na-adịghị akpata ihe ezinụlọ gị ga-eri eleghị nkwa chineke n'isi gị ebe ọ dị mbụ kwuo na nwoke nke na-adịghị arọpụta ihe ezinụlọ ya na-eri na onye na-ekweghị ekwe ka ya mma si chineke aga m ekwere na gị bụrụ onye nna n'ime nzukọ ma ihe akọ ma ana m agbago ume na mgbe ụtụtụ a eleghị nkwa chineke ndị bụ e na eme chọwa nkwa chineke n'ime akwụkwọ nsọ chọọ nkwa chineke n'ime akwụkwọ nsọ ị nọ n'ahụ isi ike ahụ adịghị gị mma eleghị nkwa chineke kwere gị n'ime akwụkwọ nsọ banyere ọnọdụ a ọ bụrụ na ị soro m gaa n'akwụkwọ ndị Diuteronomi isi asaa amaokwu nke iri na anọ ekwere ndị ya nkwa ebe ahụ na ya ga-ewepụ nrịanrịa niile nke dị anyị n'ahụ ọ bụdịghị naanị na ya ga-ewepụ nrịa ahụ nrịa nke ndị ijipt niile nke na-enweghị aha ọ sị na ya ga-agwọ ya na ọ gaghị erute anyị n'ezinụlọ anyị ọ bụdịghị naanị na ọ ga-agwọ ya ọ sị na ọ ga-eme ka ọ laghachiri ndị kpọrọ anyị asị chineke nke amamihe maara n'ezie na ọ bụ ndị na-akpọ mmadụ asị na-eme ka ọnọdụ si n'ọnọdụ ọma ghọọ nke ọjọọ ndị kpọrọ gị asị emeela ka isi na-arụ isi ike baa na ahụ ọjọọ ndị kpọrọ gị asị emeela ka isi na ihe nweta baa na ụkọ ndị kpọrọ gị asị emeela ka ịghọ onye nwere ụmụ nọkata ịnwekwaghị ụmụ chineke si na nkwa ya niile bụ e na emen o kwere nkwa ikpuchite gị na ezinụlọ gị ị na-ejide ya n'okwu ọnụ ya site na nkwa ya o kwere nkwa ịgwa anyị aha ọrịa ọbụla aha ọrịa ọbụla anyị maara nke ọma dịka e akwụkwọ n'akwụkwọ ọma na ọ na-eji okwu ọnụ ya agwọ ọrịa ọ na-eji okwu ọnụ ya agwọ ọrịa ị nọ na oke nrịanrịa nke ndị ndị dibịa nke ụwa na-emerela ihe niile ịtụfuola ọtụtụ ego ịmaghị ihe ị ga-eme jide chineke na nkwa ya n'ihi na nkwa ya bụ e na eme jide ya na nkwa ya ọ dịghị agharịpụ ọ sị na ya abụghị mmadụ nke ga-ekwe nkwa agharịpụ ọ sị ee ọ dịghị atụ ntụ jidesie chineke ike na nkwa ya eleghị ebe ị ga-ahụ nkwa chineke ọ bụ n'ime akwụkwọ nsọ nkwa chineke niile nọ n'ime akwụkwọ nsọ ị bụ nwa agbọghọ na-etorola oge ịlụ di ị nwetabeghị di nke aka gị ọ sị na ịkpọwa ya chọọ ebe ọ dị na akwụkwọ nsọ chineke kwere anyị nkwa n'akwụkwọ nsọ na ọ dịghị ọ bụla nke na-enweghị ebe o si pụta si chineke etoruola m ịlụ di onye nye di nke aka m chineke tụrụla m ịlụ nwaanyị eledo ọkpụkpụ nke isi na arụ m wepụta chineke ebe ị gọziela m anọọla m n'ụlọ dị m onye nwe m ee bere chineke akwa bere chineke akwa nwapụta chineke nkwa ya niile bụ ee na emen n'ihi okwu ọnụ ya ọ na-emere onwe ya ọ naghị agharịpụ ndị ya nkwa niile bụ ee na emen elega ọnọdụ ịnọ ịnọ n'ọnọdụ ihe agwọrọ agwọ isi na ezinụlọ nke bụ ha achọghị ka ịlọta ụlọ ha achọghị ka ihe gara gị nke ọma a na-eme nta a na-eme imo nkwa chineke bụkwa e na eme ọ bụrụ na isoro m gaa n'akwụkwọ akwụkwọ timoti isi a na amaokwu nke iri na asatọ chineke si na ya ga-atọpụta anyị pụọ n'aka ajọ ọrụ niile nke a mere ka anyị mara na ọ dị ndị ọrụ ha n'ụwa bụ ịrọ ajọ ọrụ ọ sị na ya ga-adọpụta anyị n'aka ajọ ọrụ niile ụtọ ọ bụla esi na-alụ ajọ ọrụ n'isi gị agwọrọ ya agwọ achụrụ ya achụ akwụkwọ nsọ mere ka anyị ọ dịghị ngwa agha ọbụla nke a kpụrụ megide nwa chineke nke ga-adị ire ee nke a bụ nkwa ijide chineke n'oke ọnụ ya nkwa ya niile bụ ena eme jehova ngwa agha ndị a na-akpụ na-emegide m ngwa agha ihe isi ike ọ dịghị ihe m na-eme nke na-aga n'iru ọ dịghị ihe m na-eme nke na-aga nke ọma jehova ngwa agha ihe isi ike ngwa agha nrịa nrịa onye nwe m akwụkwọ nsọ gị si na ọ dịghị ngwa agha ọ bụla akpụrụ megide m na ezinụlọ m nke na-aga n'iru ị ma na chineke mgba n'ọnọdụ ahụ ịnọ chikwere nkwa adịghị ala azụ chikwere nkwa abụghị mmadụ chikwere nkwa agaghị ekwecha nkwa laghachi azụ ọ sị na ya abụghị mmadụ nke ya na-agharịpụ elegị ihe ị na-ahụ na-agbagwoju anya na ndụ gị ma chineke aka na nkwa ya o kwere anyị nkwa na akwụkwọ nsọ o kwere anyị nkwa nkwa ya niile bụ ee na emen chọta ezi nkwa chineke na akwụkwọ nsọ jidesie ya aka ike jidesie ya aka ike tọọ m na ajọ ọlụ niile dịka nkwa gị si dị n'akwụkwọ akwụkwọ timoti isi a na amaokwu iri asatọ nke na-edoga anya si chineke ee jeremai mekwara ka anyị mana chineke si na ya ga-efopụ ndị ọjọọ niile nke a bụ nkwa chineke jeremaya isi iri abụọ amaokwu nke iri na anọ ọ sị na ya ga-eji aka fopụ agbata obi ọjọọ niile ị nwere agbata obi ọjọọ n'ezinụlọ gị ị nwere agbata obi ọjọọ na nzukọ ị nwere agbata obi ọjọọ ebe ị na-arụ ọrụ ị nwere agbata obi ọjọọ ebe ị na-azụ ahịa akwụkwọ nsọ kwere gị nkwado isi agbata obi ọjọọ ahụ agakwala inyere chineke aka n'ọrụ ya ọ sị gị na ya ga-efopụ agbata obi ọjọọ niile ma chineke aka nkwa ya niile bụ ee na mgbe ọ bụla ijidesiri ike na nkwa ya ọ ga-apụtara gị mezuere gị nkwa nkwa ya niile n'ezinụlọ gị kpọkuo Chineke n'oge mkpa ọ ga-aza gị ka ọ dịrị gị na mma n'aha Jizọs unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ọma nke ụbọchị taa ama m na chineke abawo n'ime anyị ama m na omewo ka anyị wee jide otu ihe maọbụ abụọ n'ihe nwanne anyị nwaanyị onye mgbasa ozi Queen Grace Okechukwu kwuru n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka chineke na-egbughere gị ụzọ gị ma na ezinụlọ gị ọ bụrụ na onwe ihe ị na-arịọ chineke anyị mana chineke ga-aza gị ekpere ahụ n'afọ a n'aha Jizọs amen imela onye mgbasa ozi Chukwu mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo com at yaho dot maọbụ awrnigeria at gmail awrnigeria at gmail dot onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ị nwere ike ịga ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa woo!